Yusuf Benson on the beats. Baddest guys in South South. Fanta Focus. Flemstar. Sempi. Umafona Letters. Popo. Anyị na-agba mbọ ụmụ na South. Anyị ejebego ụmụ Igbo na South. Osidiego ụmụ Igbo na South. o na-eto okwe ụmụ igbo na-asa dị n'ụlọ anyị gbaba egwu ụmụ igbo na-asa ụmụ ụmụ na nkeje mba ụmụ igbo na inwe gori ego gị ụmụ igbo na asa asamụtachabanụ asamụrachabanụ asamụtachabanụ ụmụ igbo na-agbakọgonụ naijiria gbaba egwunụ ụmụ igbo gbaba egwunụ afrịka gbaba egwunụ maka gaịs abịakwalanụ ife na-eme egwu ọma abịa na eme maka ụmụ igbo abịakwala lekwa m abụkwa m onye igbo soro m abụ nne na igbo siwe igbo hapụkwa oyibo soro m ṅụba n'ụtọ mbọ onye na-agba mbọ ụmụ igbo na south onye jebego ụmụ igbo na south osijego ụmụ igbo na south osi na-eti okwe ụmụ igbo na south otegosisi fanachi kwatu mụ na ma guys guys ọdịshi ọ triki nwanne akụkọ mbụ ka fana akọzi kịta ịbụ onye na-agbakpụkpụ usebụl ezebụ na agbazi masalati kịta uwe go bugati dọlọ ka gwara m agwa eze enu abụ ụwa bụ onye gbata mbọ na ya nothing comes that God for nothing What goes around must surely comes around. If ọbụna na-eme gị tinye ụmụ Igbo na-asatụ na-emeta obodo mma ịgbata na Igbo obodo edeole njem onye na mbọ ụmụ Igbo na SARS onye ụmụ Igbo na o na-eti okwe ụmụ na-asa dị n'ụlọ anyị gbaba egwu ụmụ igbo na-asa ụmụ isi abịa n'ọzọ ụmụ igbo na-asa egwu anyị jeje mba ụmụ igbo na-asa inwegoribe ego gị ụmụ igbo na-asa nwanne shomidi iwe shomidi iwe nwanne zimudi iwe zimudi iwe evidi pasam na klọb na-ego nye m nsọ mmanya ị na-anya venza mụnwa na anyakwa n'ọkada nwanne gba m ihe a na-arụ m ya na-arụ nwanne isi m obi ebe izi m ihe a na-arụ ọ bụ na mbata obodo nwanne igezi m ihe a na-arụ nwanne gwa a na-arụ gwa a na-arụ onye na-agba mbọ na South onye jebego ụmụ Igbo na South osijego ụmụ Igbo na South osi na-eti okwe ụmụ Igbo ego gị ụmụ igbo na-asa asani na-elelelele m ka John asani na-elelelele m ka some people still dey look like say dem no see the sun Africa no be fun Aba no dey dull Argentina call is no longer fun if your name na John I no pray to fun mbamba cash nwambara cash alamba cash bambambu ụmụ igbo nọ na South onye bụ na biko gbaba mbọ mana onye achịkwa n'ụwa ike maka na ịkpata dị mọni siri ike anyị nche mana gọọmenti anyị kpọrọ akpọ fa akpọrọ akpọ ndị nọ n'ime ya tọrọ atọ ndị ọchịchị anyị kpuchi akpọ and ilu fa kpọrọ akpọ but nwanne no matter the weight of an elephant cannot make the edge quit and any beggar wey go stop me from making money nwanne six feet onye si n'ife anyị na-eme nwere isi nwere isi ya eti n'ife na-eme nwe isi anyị na-agba mbọ ụmụ igbo na south anyị echebego ụmụ igbo na south osi jogo ụmụ igbo na saa osi na-eto okwe ụmụ igbo na saa dị n'ụlọ anyị gbaba ụmụ igbo na saa ụmụ isa bịa n'ọzọ ụmụ igbo na saa ịgba anyị mba ụmụ igbo na saa inwegoro ibe ego gị ụmụ igbo na saa